hene ndị be anyị kenekwa mụ na ebe ị nọ na-enene m biko unu mana ihe na-akpọtụ mgbe bụ na nwaanyị ahụ na-afụfụta ya n'akụkụ ebe a na ọkọngolibịa na-eti mkpu na nwaanyị lile gị ya nwaanyị wepụta wee gaa ọkwụ gaa aka sị na nwekwa ego okongolibịa oli na ihe niile ya na okongwu bụ na akwụkwọ na ụgwọ mana okongolibịa ka na-eti mkpu na-etisi mkpu n'oko na-asụ ụwa na olukwu onu ya kịta maka na agwa ụfụ onye fụ na-akwadokwa na ewe eke nyanwa woman ji wee pụta na nwaanyị bụ nọyetalo according to ndị mụ ya si na ọ bụ onye abata ete na nwe onye abata ete nke Anambra steeti according to ndị mụ ya o na nwaanyị nazere italo wee dị egwu maka vidiyo ma na mkpụrụ ụzọ italo ka ọ nọ wee sị ka ọ bụọ JPAC ọnụ maka na JPAC na-ele ya aligeshon mana afta nyochachara ihe dị n'ime JPAC ji wepụta na mgbede ụnụ afụ vidiyo JPAC n'akụkụ ebe mana m ma epiled vidiyo kwuo unu nụ ihe mere na da vidiyo maka na okongoro bịa bịa bela akwa na kwuru JPAC a na-akụwa JPAC sị na ọsọ ya bụ onye ya ebu ụzọ kwuo okwu kịta ndị mmadụ egee ya ntị maka na ya nwe okongoro bi unu maka wee ya donwe ike na-ekwu ya na ndị mmadụ ama mma na ọ dị mana nwa mmadụ a na-anwụ ka akụkọ si wee kọ na according to sins anyị na-afụ na a na-akọwa na nwaanyị a ji okongoro bịa 2,300 to 400 dollars ego facebook kwụrụ okongwulibia kemgbe ọnwa nọvemba na disemba okongwulibia jikwa n'ebe na ọ chọrọ ịkwụ ụgwọ na ọ chọrọ ime one otu echi nke ji na-anụkwa na okongwulibia chọrọ ịnụ nwaanyị nwaanyị wee were ego kpọọ na nke bụkwanụ nwaanyị bịa kwechiri si na ọma nkwụkwa na o ji na ya ha na-abụ na-eme ihe doro anya mana kịta after much revealing na much argument nwaanyị wee bewe akwa after okwu anyị ọnụ bj pak gbara ya wụọ mgbe ọtụtụ nwaanyị ebewa aka wee pụta n'okporo ụzọ itali wee sị ka ọ bụ aja ipe aka ụnụ afụgo na ọnụ ọ bụrụ enwere isi maka na nke bụ eziokwu apụta n'ife ihe a kịta unu na achị ịnene kịta bụ vidiyo ji pak bịa plewe si ka o reveal some of the hidden things ndị mmadụ na-amarọ concerning this one and concerning the issue ya na okongwome unu ntị na voice note a pak na-epile ekiri unu anụ mgbe okongudibia ya na jpak na-ekwu okwu na afọ okongudibia wee na-ebe na nwaanyị si ya ya biko ya jee jee kilie the air ebe okongwu wee jụ sị na ọma njekele anya bụ e na nwaanyị ahụ enyelili ya egwu ya omee ya admin so okongwu dibia na-asụ ya site matter na akwụ na nwaanyị emee na okongwu dibia admin to the page ka nyanwakwu wee sorokwa wee na-afụ ihe na-aga on na that page because okongwu dibia na-akọwasị na nwaanyị ada agwara ha eziokwu nwaanyị eji onye enyi e, chioma bebi wee mali ya mana asị na ọ bụ onye anambra steeti maka peji ahụkwanụ anambra ka ọ dere na ya n'ọwụwa Anambra steeti Anambra steeti bụrụkwa nọ n'ime bụrụkwa na onye abata abatata akọdịn to ndị malia malụ ya ụnụ biko unu gechaa voice na ụta anụnwa unu akabarụ please za vidio ji pak anụ nke ya na ka unu nụ okongwelibia si ebọ nwaanyị ike na asị asịkwa ka a na-asị na nwaanyị ka jikwu ya ụgwọ na sọsọ ihe ya ebi ụkwa bụ kịta na na gịnị mere na ya akaba arụ nye ya ya nwe ya ya na ndụ ka o solikene ibi ya wee nwere ya nke a ka bụ mbido according to Jay Power sị na gịnị na nke a bụ mbido na onye ọbụla na-achọrọ respect onwe ya this year na onye ọbụla na-achọrọ respect onwe ya na onye ọbụla ọ kwere n'ọkụ na-akwụ ego chụrụ ọkụ so gị ịgbata ịgha ibe gị so anyị na-asịkwana biko kaba arụ nene this video na-echekwana ịkaba arụ na-efolu anyị ka ọ dị na mgbe ọzọ ndị be anyị bịara jee ejere vakeshọn agba nje vakeshọn gbaa breki na violence but na ọ dị nke a social media gbaju oyi social media jụrụ ezigbote oyi because na jee park bụ eze war eze violence bịa abịa dịka njem ezumike detina na adọ m na-eme ka people kwari onwe ha ugwu eh, jee park we know you you know get shoshi na packaging na na packaging o oh, eh, na packaging na but na that my packaging just pray iru telefụlụ nnọ jebak we no you no get sisi no problem if if rebe na anya isi i am not in any competition with anybody as long as na m na two square meal a day na-akwụ bills ọmọ abụkwa m ọgaranya na be m ịghọtara i no get uh, i no get money but uh, but i have never beg you for money for one day. chioma baby buru onwe gị bịa here buru onwe gị

Eh, na sọpọtụ kwa Chioma Baby na ihe na ahụ mkpụrụ bụ asị wee sị ya na ọ bụrụ na Okonkwọ sọpọtụ Chioma Baby taa ịmụ na ọ eh. eh, sị na na ọ ji akaụntụ ga-abụkwa mma na peji a dị si akwụzịla m ụgwọ page ọ na at least I can use it to build another ala ka ikwu mmadụ okwu okwu azụ chioma bebi ya kịta e, ọkwa ọkwa over two months ka o jiri ụgwọ nke dis disemba m na akwụbeghị nke nọvemba akwụbeghị ya two months ni two months ihe ọ na-emezi bụ imeki ego ihe ọ bụla ọ laikiri ọ kwere gị achọrọ m ikwu gị ife ana m na-ekwu infọmeshọn nweta ka ọ hapụ na m na-ekwujọ na ọ bịapụtara main road na na ebe akwa ọ okwu azụ ma ma release ri yɛ so so bɛ ni di di soft hand o ni di soft hand o ni dira yɔn hand ɔn ya ɔ na medicine a n'o do again ɔ ɔ arugɔ ɔbu. ma ɛ ne ne ma pe jɔ ne

ya bụ na ọbụla ọ na-agụ ama ama ama ama ama na e ịbata <laughs> jee paakị ebukwa onye a ka ọ na-ebugha onye oziogwu <laughs> chioma bebi ihe m na-emeghị na soshal midia ma iji aka gị delitie fesbuk gị niile ma ọ bụ mụọ bụ fbi mma nọ naijiria destabilize your account ịma na ndị ọzọ nkịtị ị na-ezuzu ị na-ezuzu ịbịara ibere itili ịbụ ụmụ ibe gị na-abịa itili ka ha bịa ọ bụrụ ụmụ na-abụ ka ha ji ka ha mụọ zụọ na the best school isi from naijiria mụọ sis na naijiria ozuhuru gị isi ebe a chechara ike jebe itili mụkwa another six ịra abụ ụmụ ikuru nwa ịdị ime kwọrọ n'azụ so nke ka child support na-atọ ụtọ because na é europe ndị europe na-enye 500 pounds 500 euro for child support ị na-emezi ịbụ nwa tata every six months ị na-abụ nwa ịmụọ tata next month ịmụọ n'ọzọ next month ịmụọ n'ọzọ so ndị maka hapụrụ europe so that o ibụzi bụ baby factory bebi factory ka ịbụ n'Europe ịpụtara ịpụtara itiri ezu ịbụ nwa mee ka ị very soon ụmụ gị na ahụ ifke ezote gị na-agịta emụta ndị na agba ọgụ na streeti ịchọrọ ya mụ bara ụmụ bụ na mmadụ na-amụta odogwu ofu nwa ezugoro gị ezuo azụọ 11 good kids dịka dịkwa ime ọzọ chioma bebi nwere iyi na oge edobe akpakwuru nwa oge edobe akpakwuru na-abụ nwa na-abụ na-abụ ọ bụgoro ọbọgwụ ivi na ọbọgwụ abụrụ abụrụbeghị nwa ka Chioma baby amaghị nne nwekwara di ok sorry i was told that no agụma gbagotere di gị itili no wonder na no wonder i was told e, gị nwa mere di gị akwụkwọ di gị gbagote because ọ bụ na ọmụnwa somebody like me mụọ bụ man nwunye ma na-ezuzu na social media that is the end because amakpodogo m anya na Chioma baby enweghị nwoke bụ okwu ọnụ ya ị nweghị nwoke nwere okwu ọnụ nke aka ya ọ gị na-alụ di gị chineke ekwekwana ihe ọjọọ ka nwaanyị lụọ m n'ụwa chukwu ekwere ihe ọjọọ ka nwaanyị lụọ mụnwa bụ jepa mụnwa bụ anyị ka ọ dọrọ atakata abụsị ya ka nwaanyị ya alụ look at how you are disgracing your husband in the name of nile eme content ị bụrụ ụmụ buchikọ ụmụ enu na ala okooko ị na-abịa wetara jepa ka ọnụ dọnwere igosi ọ bụ na ịgba ha ọtọ pụta na street of Italy ee eh? kwuo maka mụnwa ma na ọ bụrụ mụnwa jee paakị ịka na-ebe akwa so so violence na-enweghị iwe maka ejide Ebuka Obi narị onwe na-enwe ihe ọbụla o mereghị Ebuka Obi emegheghị ji o megheghị ede o nta o megheghị imo ịdọpụta Ebuka Obi na-agba ewe onye na-ele gị ọ na-atọ gị kịta apịana gị apịana gị one stroke of care ị na-ebe akwa efubeghị ihe bọkwa mbọ mere ụmụ gị akwụkwọ kpọrọta ha Naijiria ka ha bịa mụọ asụsụ Igbo ị na-eme eze nwaanyị na n'itili ịnọkwa na atlantic ocean ịma jakwa ebe ahụ ma kpọọ n'ime mmiri je na eze nwaanyị iburu mmiri na teren pan white na-eme ị na-eme eze nwaanyị iburu mmiri na teren pan na-ezuzugharị na ị na-eme eze nwaanyị o ijebekwa ka ịpụta jee na atlantic ocean ma kpọọ mmiri jee ka ije kene nya bụ eze nwaanyị ọ ị na-achọ onye na-edisiv nọrọ itili echere ọjị na-achịgharị na streeti ị na-eme omenala imegburu onwe gị